AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrịghị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary nwanyị lowrence ka gị na ya na-anọkọ ndewo udo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa abịala ọzọ n'ụbọchị taa ezi nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-ezukọ ana m asị ka onye nwe m nọnyere anyị niile ka ọ na-edu anyị n'ụzọ anyị niile taa ka anyị na-achịkọ isiokwu nke izu a isiokwu anyị bụ nke na-asị welie anya gị ma lee welie anya gị ma lee ngwa ngwa Lọt kewapụrụ Chineke wee kpọọ Abraham sị ya welie anya elu ma lee mgbe Abraham weliri anya elu dị ka Chineke tụziworo ya aka Chineke wee sị Abraham ị hụ na site n'ebe a iguzo garue na ugwu garue na ndịda garue n'ọwụwa anyanwụ garue n'ọdịda anyanwụ ebe ndị a niile nke ị na-ahụ ka m ga-enye gị gị na mkpụrụ gị nke a ga-aba ala gị ruo mgbe niile ebighị ebi biko gị onye mụ na ya na-atụgharị uche ghọta ụdị ngọzi dị otu a Chineke si Abraham na nke a ga-abụ ala gị ruo mgbe niile ebighị ebi chọta nke a n'akwụkwọ Jenesis isi iri na atọ amaokwu nke na anọ na amaokwu nke na ise Chineke ahụwo ọnọdụ Abraham Chineke ahụwokwa obi nke Ebraham Chineke lechara anya hụ na ngwa ngwa Lọt were mpaghara ọwụwa anyanwụ nke Jọdan bụ ebe a sị na ọ mara mma nke ukwuu eleghị anya ebe a Ebraham were pụrụ ịbụ nke na-agaghị eme ihe nke ọma ma n'ihi na Chineke hụrụ ụdị obi nke dị n'ime Ebraham ụdị ịhụnanya nke Ebraham nwere nye ọbụna nwanne ya nwoke chineke si abraham n'ezie ị tụfughị ihe ọ bụla ebe a niile anya gị ruru ma mpaghara ugwu ya ma ndịda ya ma ọwụwa anyanwụ ma ọdịda anyanwụ m ga-enye gị ya gị na mkpụrụ gị nke a ga-abụ ala gị ruo ebighị ebi mgbe chineke na-agọzi gị n'ụzọ dị otu a mgbe ịbụ onye nwere mmụọ nke nchịkọta mmụọ nke ịdị n'otu mmụọ nke nkewa na-apụghị imebi mmụọ nke iji mmadụ ibe gị kpọrọ ihe mmụọ nke ịhụnanya mmụọ nke ịmata na ihe dịrị m mma kwesịrị ịdịrị onye ọzọ mma ezi enyi m mgbe ngọzi ya na-esi n'aka Chineke abịa ọ dịghị onye ọbụla ọ dịghị ikike ọbụla nke pụrụ ịkpa ya aka otu ahụ Chineke si hazie ya ka ọ ga-abịara gị otu a ka ọ dịrị Abraham n'oge ahụ dịkwara ya rue taa n'ihi na chineke si gị na mkpụrụ gị ka m ga-enye ebe a rue mgbe niile ebighị ebi chineke nyere ebraham karịa ka ọ gara eweta chineke gọziri ebraham karịa dịka ọ dịra tutu ya na nwanne ya nwoke kewaa n'ihe ọ bụla nke ị na-eme were obi na echiche nke na-alụpụta ezi ihe soo onwe gị echela na ọ dị ihe ọ bụla nke rakarịrị chineke ahụ imere gị were mmụọ nke pụrụ ịlụpụta ezi ihe mmụọ nke anya udo na-achị hụnwa ihe ndị ahụ ọbụna ihe ndị na-emebeghị eme dịka a ga-asị na ha emezuola n'isi gị ka ihe ọbụla nke ị na-eche na ihe ọbụla nke ị na-ekwu gbasara ọdịnihu gị bụrụ nke na-akwali obi bụrụ nke na-atụte mmụọ bụrụ nke ga-eme ka ị nwee olileanya mgbe iji anya ndị dị otu a na-ahụ ọdịnihu gị karịa ige ntị ihe ndị mmadụ sị karịa ige ntị ihe ezi enyi gị na-agwa gị karịa ilewe anya ọnọdụ nke ịgabigaworori mgbe gara aga karịa ilewe anya na ihe ndị na-eme na ndụ gị ugbu a ị ga-ahụ na Chineke ga-agọzi gị na ihe Chineke ga-eme na ndụ gị bụ nke ị na-atụghị anya ya n'ihi na ị nwere ntụkwasị obi ebe ọ nọ ịmatawo na ị gaghị ada ma ọ bụrụ na ijisie Chineke aka ike m na-asị gị mgbe ị na-atụgharị uche n'okwu a mgbe ị mere ka Chineke bụrụ ebe ntụkwasị obi gị mgbe iji anya nke na-alụpụta ezi ihe anya nke pụrụ ịlụpụta ọganiru echiche nke pụrụ ime ka ihe gaara gị nke ọma na-ele onwe gị Jehova ga-eme ka ọchịchọ niile nke obi gị bịa rue na mmezu ka ọ dịrị gị otu a n'aha Jizọs udo na amara ngọzi chineke nọnyere onye nyere anyị ndụmọdụ nke ụbọchị taa anyị na-arịọ ka chineke nọnyere mmadụ niile ndị kere gị ka anyị wee bụrụ ndị ga na-etinye ihe anyị nọrọ n'ụbọchị taa n'ime agwa anyị ka aha nsọ chineke bụrụ ihe a ga-enye otito na ọjịja mma amen unu emeela onye ọma gere ntị na agba nke mbụ na ndụmọdụ nke anyị wetara unu n'ụbọchị taa n'ọnwayọ mgbe anyị ga-ege abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi mgbe anyị ga-anọ n'ekpere ya ewetara anyị ozi ọma nke pụrụ iche tupu anyị na-ege abụ ọma onye ọma na-ege ntị mara na ị nwere ike ịkụrọ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ma ọ bụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot n'ọnụ nwayọ mgbe ndị ọbụla abụ gị eweta abụọma ma marakwa na ị nwere ike ige ozioma nkịta na www.awr.org tinye asụsụ Igbo www.awr.org chekwụta tinye asụsụ Igbo ka anyị ga-abụ ma ama m na ọ ga-ewuli mmụọ anyị egilijeguru na ngọzikwa ya emehewo megide gị nna niile dịkwa ike dịkwa ọtụtụ kullanmamara Adam ede kullanma Adam ede kullanma ya kori ịgbaghara mmehie nile nke ngozi ya na mgbaghara aga m ejekwuru nna aga m ejekwuru nna aga m ejekwuru nna n'aka ekwensụ n'ime mmehie ya n'ime nsogbu ya nna onye bi n'eluigwe nwere ọnọdụ ọma ọ na-asị m ma m aga m ejekwuru nna aga m nna aga m Seventh Day Adventist Church Choir Zion Heralds unu emeela na abụ ọma nke unu nyere anyị obi anyị jupụtara n'ọṅụ anyị na-asị ka udo Chineke na amara ya baru n'ụba n'aha Jizọs amen n'ọnụ nwayọ mgbe anyị ga-ege ozi ọma nke sitere n'olu nwa nke Chineke n'ụbọchị taa Chineke nọnyere gị Gị onye ọma na-ege m ntị n'oge nke a Chineke gọziekwa gị ohere ọzọ afọkwarala anyị n'ala ndị dị ndụ ịnụ okwu Chineke nke na-eduzi anyị nke na-agbakwa anyị ume si na mgbe ruo na mgbe ka anyị kpee ekpere ma nara ike ma gawakwa n'ihu onye nwe anyị onye pụrụ ime ihe niile gị onye ike niile dị n'aka gị imeela n'ihi ndụ na ahụike nke ị nyere anyị Gbaghara anyị adịghị ike na adịghị ọcha na agazi agazi anyị niile. Chineke nke eluigwe biko zute anyị na mkpa anyị niile mkpa nke elu ahụ na mkpa nke ime mmụọ gwọkwa anyị nrịrịa ndị niile na-emere anyị isi ike na ndụ a ma nye anyị mmeri n'ebe ha nọ napụtakwa anyị otu aka ahụ n'aka ihe isi ike niile dị iche iche na n'aka ihe ize ndụ ọbụla n'ihi aha gị n'oge nke anyị na-aga ịnụ okwu gị nna nke eluigwe nye anyị mmụọ nke nghọta ka anyị wee ghọta okwu a ma bie ndụ dị ka ị na-achọ n'aha Jizọs amen anyị ga-ewere ihe ọgụ nke akwụkwọ nsọ site n'akwụkwọ ndị ikpe isi anọ amaokwu nke asatọ ndị ikpe isi anọ amaokwu nke asatọ ọ otu a Barak wee sị ya ọ bụrụ na ị soro m jee m ga-ejekwa ma ọ bụrụ na ị m jee m gaghị eje isiokwu anyị n'oge a bụ ọ bụrụ na ị ga-aga aga m aga ọ bụrụ na ị ga-aga aga m aga dịka anyị na-ahụ n'akwụkwọ ndị ikpe isi anọ bido na okwu nke mbụ ya gbadaa Tupu Izrel abịa nwenwe ndị eze, Chineke na-ewepụtara ha ndị ikpe si na mgbe rue na mgbe. Otu ihe anyị na-aghọta n'oge a bụ mgbe ọbụla Chineke weliri onye ikpe ọ ga-anọ n'ọnọdụ onye ndu ọ ga na-ega ejere Izrel ozi ya nụta n'ọnụ Chineke ya gwa ha ọ bụkwa ihe ike Chineke jikwara ya lụọ ọlụ inye aha ya otuto mana ihe anyị na-ahụ bụ mgbe otu onye ikpe nwụrụ n'obere oge ọ ga-enwụcha Izrel ga-elefu anya n'ebe ndụ nke dị nsọ na ikpere Chineke dị n'ezi omume mgbe ha gara jenwe ije n'ụzọ nke mmadụ n'ụzọ na-adịghị ọcha n'ụzọ na-ezighị ezi n'ihu Chineke ihe nlụpụta ya bụ na a na-adọrọ ha n'agha Chineke ga-ekpọli ndị iro ha ndị agbara ha gburugburu ndị mba ọzọ ha bịa bịa ha n'agha dọrọ ha n'agha mgbe a dọrọ ha n'agha ihe nlụpụta ya bụ na ha ga-ebu ohu ibu ohu anaghị adị ha mma ha ga na-ata ikikere eze mgbe ahụ ka ha ga-icheta otu ha na Chineke siri labie otu Chineke si nye ha mmeri otu Chineke si kwanye ha ọnọdụ ha n'afọ ndị gara aga ha laghachi azụ kpee ekpere vuo ọnụ kpọkuo Chineke Dịka anyị na-ahụ n'akwụkwọ ndị ikpe, ọ dịghị mgbe Izrel nọ n'ọnọdụ dị otu agha ha kpọkuo Chineke Chineke aghara ịzakwa ha ma rọpụtakwara ha onye ọzọ ga-abịa napụta ha n'aka ibu ohu n'aka ndị mba ọzọ ebe ahụ anyị si were ihe ọgụ nke akwụkwọ nsọ mgbe eze Jabin nke Kenan dọrọ Izrel n'agha mgbe Ehud nwụchara anyị bịara hụ na o ruru ihe dịka ohu afọ Izrel nọ n'okpuru ya na-ata ahụhụ ha wee tie mkpu bee akwa arịrị bekwuru Chineke ịbịa napụta ha n'aka Jabin mgbe ahụ ka Chineke jizie Debora si ya jee gwa Barak si ya gaa buso sizera onye ọchịagha eze Jabin agha merie na ya ga-enọnyere ya imeri mana n'ihi mmadụ n'ihi ụjọ Barak kwere ịga ozi ya mana ọ dị arịrịọ ọ rịọrọ n'elu ije ozi a ya gwa Debora sị ya ọ bụrụ na ị ga-eso m o ekwela m iso ịga buo agha a ọ bụrụkwanị na ị gaghị iso m ịbịa ma ị gaghị ịga o agaghị m ga ebe ọbụla chefuo ịga ibuso Jabin ma ọ bụ Sisera onye isi agha ya agha agaghị m ime ya mana Chineke nọnyere ya Debora enweghị ụjọ n'ihi ọ dịghị aghụghọ o ji bịa ịtụfu ya ka e gbuo ya ya si ya kwado aga m eso gị anyị ga-aga ha gara ha lụkwara ọgụ ha nwere mmeri gịnị ka anyị na-achọ iwefuta ebe a n'ihi ile anya n'ime ndụ anyị dịka ụmụ Chineke ndị kwere na-ebi ndụ ịgbaso Kraịst anyị na-ala azụ ọtụtụ mgbe anyị na-ajụ ime ihe ekpere n'ikpe na ezi omume n'ihi ụjọ nke mmadụ n'akwụkwọ Jọn isi iri na isii amaokwu nke iri atọ na atọ Jizọs kwere anyị nkwasị anyị nwee mgbasa ịhụ n'ihi na ya emeriela ụwa dịka nwa Chineke tụkwasịrị Jizọs obi ikwere na Jizọs agbapụtala gị ọ dịghị ihe ụjọ anyị kwesịrị inwe n'ụwa a nke ga-eme anyị ile azụ n'okwukwe anyị n'ime Jizọs anyị lekwa anya na akwụkwọ Matiu isi iri abụọ na asatọ amaokwu nke iri abụọ akwụkwọ Matiu isi iri abụọ na asatọ amaokwu nke iri abụọ Jizọs si ebe ahụ mụ onwe m na-anọnyere gị ruo mgbe niile ọgwụgwụ oge a ihe ndị a bụ okwu nkwamike na okwu agbamume nye onye ọbụla kpọrọ onwe ya onye na-eso Kraịst nye ọnwụnwa na mkpagbu nke eziokwu ka a ga-agbasara ụwa n'oge niile ruo mgbe Jizọs ga-abịa eziokwu pụtara ìhè n'ịbụ onye na-eso ụzọ Jizọs ọ bụghị ogbe achịcha etere mmanụ ihe ize ndụ na-adị ya ihe isi ike na-adịkwa n'ime ya kama nkwali n'obi ike nke onye kwere na Jizọs bụ Jizọs abịara n'ụwa n'agbanyeghị otu niile Ekwensu rụọ ya arụrụ ala ya emerie na-anọnyere onye tụkwasịrị ya obi imeri na-agbanye mpụ niile agbanye ọnya niile ọ dị nkwa Jizọs kwere ndị na-eso ụzọ ya ndị ga-eso ya n'azụ ka ọ lachara n'eluigwe ndị ga-eji okwu a gaa ebe niile ụwa sọtụrụ ọ sị ha unu ga-azọ agwa ụkwụ ọ gaghị ịtụ unu unu ga-akwa ịzọ akpị ụkwụ ọ gaghị igbu unu unu ga-agabiga ihe ize ndụ niile ọ dịghị nke ga-eme unu ọ bụ ihe abụ bụ nkwamike anyị dịka Jebensi Debora ọ bụrụ na ị gaghị aga m ịga n'ụbọchị taa anyị ahụghị ihe gị ime anyị si na anyị agaghị iji okwu Jizọs gazuo n'ihi gịnị Jizọs eburula ụzọ si na ya na-aga ọ ga-ịnọ anyị n'ihu ọ ga-ịnọ anyị na-azụ ọ ga-eduzi anyị ihe fọrọ anyị taa bụ ibili dịka Barak biliri ga nwee mmeri anyị kwesịrị ibili nwee mmeri n'aha Jizọs Jizọs nọnyere anyị ka anyị kpee ekpere nna anyị nke eluigwe imeela n'ihi ịhụrụ e ọdịnihu anyị taa gị isi anyị na ị na-anọnyere anyị anyị hụkwara ahụhụ niile nke ị hụrụ gị isi anyị na imeriela kwee ka ihe abụrụ nkwamike ka anyị ga-eji n'ime anyị ma bie ndụ nke dị nsọ na ezi omume ma kwuso okwu a ruo ụwa niile n'aha Jizọs bụ onye gbapụtara anyị ịhụnanya chineke ga-abara anyị niile ụba n'aha jizọs onye mgbasa ozi chukwu na-enye arụkwe imela n'ozi ọma nke iwetara anyị n'ụbọchị taa ka anyị were ohere ọma kelee nwanne anyị nwoke ike onye na-akpọtụrụ anyị site na kaduna steeti anyị ma na udo na amara chineke na chi na kaduna steeti site na gị nwa chineke nọ ebe ahụ ọbụma nwanne anyị nwoke Augustine favọ onye na-akpọtụrụ anyị site na o O&A Ikeneremo n'Ogun steeti anyị na-arịọ ka udo chineke na ịhụnanya ya bara gị na gị ụba ka anyị kelee nwanne anyị nwoke Chibụzọ Nwachukwu onye na-akpọtụrụ anyị anyị ma na ịhụnanya Chineke ga na-abara gị na ezinụlọ gị ụba n'aha Jizọs amen ka anyị kelee nwanne anyị nwoke Chukwuemeka onye na-akpọtụrụ anyị site na Enugu steeti Naijiria imeela na akpọtụrụ anyị obi anyị jupụtara n'ọṅụ anyị na-arịọ ka chineke gbughere gị ụzọ na ihe ọ bụla nke tinyere aka nke dị mma ka chineke gọzie n'aha jizọs amen ka anyị kelee nwanne anyị nwoke emeka onye na-akpọtụrụ anyị n'Ikenere mọ n'Ogun steeti anyị na-arịọ ka akwụkwọ nsọ nke na-agụ ka chineke site na ikike nke mmụọ ozi na-emepe anya gị ka ị wee na-aghọta n'aha jizọs amen ka anyị kelekwa nwanne anyị nwoke obinna onye na-akpọtụrụ anyị site na jigawa steeti ama m na udo na-achị na jigawa steeti site na nwa chineke bi ebe ahụ n'ụbọchị taa anyị ga-ekelekwa nwanne anyị nwaanyị chinyere eze onye na-akpọtụrụ anyị site na ikeneremo ekpere anyị bụ ka udo chineke na ịhụnanya ya bara mmadụ niile nọ na ikenerem ụba n'aha jizọs ka anyị gee abụ ọma n'olu ụmụnne anyị nwaanyị ijeọma kalụ na ezinụlọ akpa jizọs nọnyere anyị ọ ga-eduzi anyị na nchịkọta okwu nke ụbọchị taa ọ bụrụ na ị anyị gbalịa akpọtụrụ anyị Churches. mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a arigiria at yahoo dot com at yahoo dot com maọbụ awrnigeria at com awrnigeria at com onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 07063637224 07063637224 mara na ị nwere ike ige ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa woo!